tupu anyị eji oge nwoke ndị ndozi ọdịnala igbo nwanne ụlọ nwoke nọ nso enwe ụnụ anyị nọ n'ọrụ 24 hours anyị anaghị ezu ike ihe anyị na-arụ bụ ọrụ maka na ihe anyị bịara ka anyị na-eme ihe anyị kwuru ka a na-eme anyị anaghị ana azụ anyị so na ụmụ anyị anyị na-amụ amụ ha ga-abụrịrị ndị ike n'ụwa ha ga-abụ ndị na-eke ihe ha ga-adị ka nna nna ha ha ga-abụ cross and die peace and unity ha ga-abụ cross and die peace and unity ọ ihe anyị na-ekiri eti for tomorrow ụmụaka anyị na-amụ amụ ị bịaruo ha nso ha wee aka n'anya irute ya nso ụmụaka anyị ga-eji nta na akara anyị wee zụọ nta na akara anyị anyị mesịa ya the program setup anyị ewere wee brọt ụmụaka ọ ọsọkwa anya bụ na 2 pesenti 2 pesenti only 2 pesenti only nwanne afrịka ndị na-achị ụwa erughi ten ndị na-achị ụwa erughi ten go and do your own research ndị na-achị ụwa erughi ten nwanne monetary policy monetary policy mmadụ create yo mmadụ create monetary policy ebe the whole world na-aga biri ego ebe ị na-aga everybody na mmadụ create his brain behind it plane ị na-adị eme travel mmadụ nwe ya marazie ego one plane na cost to buy ticket marazie the fund ọ ga-egenerate in for the person mmanụ eji anya moto crude oil o mmadụ set the price of crude oil n'ụwa niile a na ịchọ igo mmanụ asị go dia ị ga-egoriri wit certain ego o nwere ego eji ego mmanụ ọ bụghị ego ọbụla ka eji ego mmanụ enwere ego ị ga-eme iji ijigo mmanụ asị gị mba na ị ga-eji ego dị otu a wee go mmanụ ihe umeọsụ chenji de money first na ego dị otu a bifo ekwe mmanụ go Naijiria pesin chi ego mmanụ na dọla ka ọ ya ere graduates mmanụ dị n'azụ ụlọ ụlọ n'azụ ụlọ ụlọ ka mmanụ aha dị mana ịchọ ego dị mmanụ tude ị ga-echenji ị ga-ego na price of dollar gwantas ịghọtago so ihe ọ na-achọ ịgwa gị bụ na ndị na acha ụwa ha ebughị ibu ha ebughị ibu ị na-anya e nwere ihe ụfụ onye otu anyị anyị ga-ekene egodo eke kene orie kene afọ kene nkwọ kene ikwu na ibe kene ndị ọkpụ na ndị egede asị udo dịrị ụnụ gere ndị dịrịkwa ndị ga-egekwa ege o maka na ihe anyị na-akụ ebe a azụ ịma na ịtụnye iwere huku aha ngụ eji agha ube tụnye na mmiri ọ bụghị azụ niile na-abịa ebe ahụ e nwere sọm azụ ga-afụ ya ọsị ihe nke dị n'etiti mmiri otu a agaghị m eji ebe ahụ mba o jewara azụ nke ọzọ ga-apụtakwasị na ihe na hang like this n'etiti mmiri mba ka mụwa wa ịhụzie onye anya ukwu inweta ka ọ ga-esi were ọchị dị dị idide jụnelu mma idide ọ na-abịa n'etiti mmiri ha nke ya azụ ahụ ajụghị onwe ya ma idide ọ na-aha ngị n'etiti mmiri o ruo ebe ahụ mabụrụ dị idide bifo mara ihe na-emenụ ọ dọkasị onwe ya ọnụ dọkasị onwe ya ọnụ ọkwa na-eji ha egbuo mo ha egbuo mo gbuo mgbe bịa na ụzọpụta m mana idide ọjọọ ụkwụ onwe ya mgbe ahụ idide nọ ebe a idide a n'ebe ebe a ebe a obe idide idide na-adị na mmiri pọtọpọtọ ruru unyu kedu ihe idide na-eme n'etiti mmiri ọjọọ onwe ya oje bụrụ dị idide taa ọnya ama ya ebe ahụ tibe mbụ so ihe m na-achọ ịgwa ndị be anyị ka anyị mara amara bụ na ụmụ ibe ndị Igbo si gị anaghị amụ aka ekpe na nka nka bụ ihe kara aka ihe siri ike ihe kpọrọ nkụ aka ekpe ọnwụ mgbe bren nwatakịrị na-akụchibeghị ka a na-amụrụ ya aka ekpe ịghọtago so ịmụsieri aka ekpe aka ekpe aha bụ the journey the movement ọwụ natural law ka a na-akụziri ya bụ aka ekpe natural law ka a na-akụziri nwatakịrị akụziri ya bụ program nwatakịrị ngeji were ọrụ aka nri bụ fight for nwatakịrị is the war that is why e ji wee fụ na ikenga aha ji mma n'aka ndị jide isi mmadụ n'aka ebe bind the head of the people bind the head if the head then aka nri will take care of if you bind the head aka nri will take care of itself because aka nri will always take care mana ọ wụ na ị bind the head isi aka nri will crush you because nyanwa nọ ebe aha na ọ na-asa afụ dị aka ekpe aka ekpe gị ikpe aka nri gị ezigbo ịba ọkwa ndị nwere aka mana ọ ga-agwọ gị ezigbo ịba because ọ invisible force you don't see ịgọta ọ bụ ihe ị naghị afụ ya anya but ọnọdụ ya prezent ọ ya agwọ gị ezigbo ịba ịgọta ọ ya agwọ gị ezigbo ezigbote ịba gị na ya ha a na-ekwu dịstin ndị be anyị nechara ana m egwu egwu nwanne this is not ntị isi onye ọ bụla sị na destin if you doubt it go and verify maybe ụkpụrụ gị erubeghị that side ndị na-ekwu maka igbo kalenda jụgodin ha ofu ajụjụ ọnwa mbụ mbụ bụ gịnị mbụ is not a name mbụ is beginning what is the name of the month because every month nwere name like January like February that their names ị gaghị asị mmadụ ọnwa abụọ ọnwa abụọ is not a name you got to go. they are talking about festival because if you go to that calendar go to Google and Google it ihe ị ga-afụ bụ festivals kedu the name of the month because ọ nwere afa na ị gaghị asị m na onwe onwe nwe ha afa no ọ bụghị eziokwu ọ nwere afa kedu the name of the month so jụọ ndị agha na-ebugharị the tin kalenda what is the name of the first month february abụghị igbo ọ bụghị asụsụ igbo march abụghị asụsụ igbo april abụghị asụsụ igbo kedu ihe bụ ọnwa mbụ ọnwa abụọ na igbo language gịnị ka ọ bụ because mbụ abụghị igbo ọ bụghị afa mbụ definition of the festivals em nke na-eso ya n'azụ ịbụọ definition of the festivals kedu the name ọnya ka a na-ekwu maka ya because nwanne ihe eji ekwu destin ịma a na-ekwu ihe a ndị mmadụ anaghị aghọta look let me tell you something isi mkpi dị na akpa mkpi akwasị agha aka hie ọ bụrụ na ndozi ọdịnala ereskiwu gị nwanne commit suicide ọ bụrụ na ndozi ọdịnala emeghị ereskiwu gị commit suicide because ị gaghị adịzi mma ọzọ na anya na mkpụrụ anya gị na-ege ntị ọfụma listing very very carefully attentively because ihe m na-agwa gị today ga-abara gị uru bara nwa gị uru bara ndị ụmụ ụmụ gị uru ndị aka ya amụ amụ gee ntị ọfụma oji na-ege ntị oji bụ ihe jikọtara ọnụ that means ọ dị stable something that is stable ihe dị stebụl ojii ọ dị stebụl bikos o jikọtara ọnụ asị igwe bụ ike that means igwe bụ pawa that means aka eji kpọọ ya ọchịchịrị n'aba na ọchịchị that means ojii bụ leadership na-ege ntị bikos ihe na-agwa gị ngwasị ya gị go and verify now ebe ọ bụ na oji bụ ihe jikọtara ọnụ that means kedụzi ka ihe jikọtara ọnụ bụ leadership ọchịchịrị n'abalị ndị ege ntị ọchịchịrị bụ oji that means ka ha na-akpọ leader n'English ọkwa ọchịchị ndị ọchịchị wanyị na-akpọ ya ndị ọcha wanyị eji akpọ ya ọchịchị that means oji leadership debe na n'akụkụ na-ege ntị debe na because ngwasịa gị ngwa gị ga-esi wee bugharịa the language mee gị onye nkịtị ngwa gị ka your spirit si wee ghọọ ahịa ihe m na-achọ ịgwa na-ege ntị ọfụma m ga-agwa ka your spirit wee ghọọ ahịa ghọta ego nwe ahịa ghọọ ndị nne na nna gị ahịa ghọọ ezinụlọ gị ahịa now oji oji anaghị m asụ bekee ihe bụ oyigbo oji jide ya aka something that you are holding together that means igwe bụ ike ihe dị stable ege ntị ọ dị stable ngwa debe na na weta mkpụrụ osisi weta mkpụrụ osisi na-achaghị acha weta mkpụrụ osisi chara acha debe na tebụl gị gaa n'ukwu osisi na anya n'elu mkpụrụ osisi nke ndị chara acha na nke ndị achaghị acha kedu nke ga-ebu ụzọ ada ọkwa nke chara acha that means ihe chara acha rere ere ọyakọ isi ọ na-ere ọkụ ịghọtago ihe chara acha rere ere that is why ọ ga-eji wee si n'elu na the house weda ọkpa izi emeghị expel ihe m na-achọ ịgwa gị in essence bụ na slave came from the word slavia slav ịghọtago na-ege ntị o bikos ihe ahụ english ka ọ bụ bikos nwebi naha anụ english naha na igbo slav slave na latin ihe owu esclav esclava that means expulsion mkpụrụ osisi cha the nature eme ya expel chụp ya from the house you got to go because ọ rere ere that's why eji wee sị gị na man is been born with sin gwa eji wee kpọọ son nọ n'elu and son nọ n'ala the same name there is something that's why eji wee create a religion to reunite you you got that but ndị mmadụ aghọta ihe a na-akọ ha sị gị na slave bụ oji not the captive nonsense ikwere slave bụ ihe a achụpụ something that is been isolated that means is not within darkness period that is pure natural everything is simple you got to go. so something that is been expelled onwere ihe o ime wit oji absolutely nothing ha asịzie gị ha degharịa the english tinye captive nwanne captive does not mean slave captive have not because ha ha write it but with common sense bring this thing out of their self tinye na table, mee in tụsa ya kedu ihe captive nwere ime with slavery ihe a na-achọ ka associate ye dati igwe bụ ike to something that na-abụrọzi ike and they ha succeed go because ị nweghị program running in your system had it been na your spirit nwere a program ọ ga-ama na datin abụghị eziokwu because o nwere his own program because na your spirit enweghị program that means onye nwa ndebe anyị ji ya they hold us slavery hold is not slave because you hold yourself together a na-asị gị nwanne jide onwe gị aka because if you don jide onwe gị aka ị bụrụ unstable ị onye iberibe that means ndị na ndị na worship bụ ndị iberibe based on natural science based on their own language also ọ na-acha ọkụ ọkụ friction that is something that is not stable something that is stable agwụ onye agwụ na-akpa ịghọta pụta ụnụ na onwe ụnụ a na-agwụ agwa gị bikos ị nweghị program in your system that is why you believe nonsense ịnụghị oyibo ịnụghị igbo asụrụ gị oyibo asụrụ gị oyibo hold yourself together come together gather together nwanne you cannot have a country without religion because first of all you we build the mind because to bring the minds together is to because ndị ama ihe ha na-eme because ngụwa na onwe ha ihe na na-eme that's why you will victim ọ bụrụ ha a na-eme gị victim because ị nwere plan nweghị plan for yourself you don't have made a plan onweghị if just going, going to worship what these people have a program to keep their people together and give them direction and you, you get there na nonsense you got that? so all those things enweghị eh, nothing absolutely nothing so onweghị onye ji slave does not mean captive it does not mean hold no slave mean expulsion onye o mere expel that is why spam na expel leave the body and go to another body to live that is why ndị Igbo na-asị ịmụta nwa mgbe ahụ a na-eji eme natural sayensị anya kponye ya mmadụ kponye ya mmadụ ịbụ na spel ka emere ya kponye ya onye ọzọ ka ọ zụọrọ anyị eh? so nwe this thing have nothing to do ndị Igbo na-asị gị ihe furu efu o furu ụzọ ọ furu ụzọ the same time ọ ga-asị gị if you hide the frequency out ọ sị gị o furu ụzọ onye ọsịghị ofuru ụzọ mba ihe ahịa ọsịghị ofuru ụzọ ịlụ onye ọsịghị ofuru ụzọ asịghị anya ruo gana biko the same ofuru ụzọ aha bụkwa the same lost ọ na-afụ ụzọ ọ na-efu ụzọ night na ọ na-efu efu night na ọ na-afụkwa ụzọ ịghọtago so this ohu have nothing to do with slave nke ndị nwa bekee ka m na-ekwu ịghọtago captive is not slave based on the language they created based on natural science they are not the same thing mmadụ ifu efu when you are lost nwanne onye furu efu wu slave when you are lost you are slave because you slave because ị nweghị direction period ị nweghị program you lost ifuru efu because you don't have that don't have compass don't have map that's why you are lost so nweghị onye ji gị captive captive does not mean slavery ịghọtago Yeah, nwanne ị na na ya adịghị menọdụ n'ụlọ bute akwụkwọ buru baịro dota ijide ihe aka to hold something together when did hold something together become a slave agwụ sọ onye furu efu ndị igbo na-asụ igbo onye ihe nna ihe a furu efu all to go is lost that is slave o furu efu ohu ohu ọkwụ ntị na ohu slave that means ihe furu efu na o furu efu so oh, ihe jikọrọ onwe ya aka is very strong atoms together anything not together they're strong go and check unu nwa na mm, mm, christianity eh, tinyere something inside us and divide it that means something that is been divided is not stable so ọnwụ na oji symbolizes ihe jikọrọ ọnụ that means oji is power ndị igbo si igwe bụ ike all these things you should be practicing ọ ihe kwesịrị na practice as a life ọ bụghị na-akọ na-akọ because anyị gwara gị there is seven principle in life you must control the seven number one government number two culture number three law enforcement agency number four religion number five judicial system number six commerce number seven media these seven things you must have them by all means All na ị chọrọ ịpụ ndụ these seven principle you must have them you mmadụ ejibere egwuregwu don't play with it these seven things never ever you because you can never achieve anything without it enweghị ị ga-eme nwa achieve without it you as a as a, as a race as a people as a race you must have this principles. ọnwụ na ị nọ na a country na-abụ ụsọ gụnwa nọ ya mee kieshon na ijiri ten nọngụnwa na akọntrol ya mee kieshon nọngụnwa na ndị ugwu ma ihe nna agwa ụnacha na asị ndị ugwu ma ezigbo ihe dị seven things m gụrụ gị na ke ndị na-akọntrol na bon ihe ise anụnwa m gụrụ gị na ke ndị na-akọntrol ya n'obodo unu nọ ọ ndị ugwu na ndị ofe akwụ because ha ama ihe ha na-akọ these people are ha adịghị ka gị ịbụrụ maapụ ndị a nwere maapụ ndị a nwere direction ife ndị na ha adịghị smart enough of course yes mana ha nwere ha nwere map ha nwere road map anyị nwa ejighị road map atọl anyị ejighị road map atọl anyị ejighị atọl ndị Igbo gwara gị agwa mmụọ asaa mmụọ asaa mmụọ asaa mmụọ asaa mgbe ahụ anyị na-eti mmọnwụ ime anyị na-akpọ mmọnwụ asaa ihe anyị na-akpọ mmọnwụ asaa asaa asaa asaa asaa asaa ọ ihe anyị na-akpọ mmọnwụ bikos anyị ma na ụwa anụnwa nwanne ka ọ dị n'ife ka ọ dị na mmụọ ka ọ dị nnenu, ka ọ dị na sabov so bilo ọ bụrụ na ị maha ụzọ isi wee bịa ebe a nwanne ị gaghị ama ụzọ ị ga-esi aga period ihe ifụrụ as culture is replication of the root iji wee bịa so the same root ka e nyere gị to go back so the only way ị ga-esi ana hie ị ga-esi apụ hie bụ oles ma iji the same route iji bịa iji hie enweghị ebe ị na-eje nwanne pụọ n'ụzọ arịgoghị ọ bụrụ na ị jighị ruutu maapụ the map route the guy gia gia iji bịa hie n'ụwa nwanne ị gaghị ananwụ ị ga-anọgide hie gbaa ụtụ ebe a ị ga-anọgide ebe a gbaa ụtụ because spirit gị there is only spirit can go back to the soul not the body. so if the spirit enweghị the program onweghị ebe ọ na-eje na ka m bugharị ụlọ ahịa if you gaa na western religion unu ga-afụ na e nwere azụ azụ etinyere n'ime kọpụ mmiri ọ ya symbol of christianity religion azụ na kọpụ mmiri ha gụpụtara ya from ocean ebe ọ na-agagharị tinye na kọpụ nye program so that ọ ga-adị ọ ga-enwe ike ịgachi ya nwa azụ because mgbe i nyere because spirit will go back ma ọ bụrụ na inye the same program o ji bịa ma ọ bụrụ na inyeghị program o ji bịa ọ bụrụ ewu ndara ndị Igbo si gị ozu a na-akwa gị akwa ọ ihe a na-achị gwa gị ba indirectly indirectly achịkwa ozu a na-akwa gị akwa because ịkwaghị akwa ndị Igbo na-eme mmadụ nwụọ ọwụkwa ha nke mmadụ nwụọ ihe ahụ alegori ịghọtago mana akwụkwọ nta na akara ọ dị n'ime ọ dị n'ime ya iwu isi so mmadụ nwụọ akwa ya ịghọtago akwasịa ya erie akwa ụjụ eisi akwa ụjụ eyipụ akwa ụjụ ndị mmadụ ga pụrụ onye ahụ mgbaruo ọdụ those ya oh, ndị Igbo anaghị anọkọta baa ihe afọ asị ọ na-eje mgbaru ọ na-ejere ya mgbaru mba mgbaru nwere ihe ọ bụ n'Igbo iyi akwa ụjụ nwere ihe ọ bụ that ịjụ ịrụ ụjụ iyipụkwa na akwa ụjụ nwere ihe ọ bụ ọ bụ iyi akwa ụjụ ndị Igbo na-eyi ka ụmụ nwaanyị Muslim na-ekpu n'ihu wee na-eje n'ụlọ ụka ebe ha na-eje na be eje n'ụlọ eje eje isi ala akwa ụjụ ka ha jide atịn ịgatago so ịchakwa isi aha kechiri isi aha bụ ndị igbo na-eme akpụọ isi ọwụ na na mmadụ nwụọ onye nwaanyị di nwụrụ ọkpụọ isi ịghọtago so ọwụ ụjụ ka ha na-eru ọhịa ha na-akpọ iru ụjụ ọhịa ka ha na ọwụ the symbolism of iru ụjụ preservation of the body ọhịa ha na-eyi that hijab aha na-eyi ka isi aha kechiri bụ isi aha anyị na-akpụ ma ọ bụ na nwaanyị di nwụrụ anwụ mana ihe a bụ okwu okwu ndị ghọtara ndị astrology of nature so ihe a na-achọ ịbụ ụlọ bụ na nwanne ndozi ọdịnala the pure guide gia that brought us here that will lead us ebe anyị na-eje period nwanne we can never beg you and we can never ask you to come aka ọrụ anyị is to preach the gospel if you like you take if you like you don't take ịbịakwana ebe enye mmadụ nsogbu don't worry yourself because onye ji mmadụ naanị ji onwe ya onweghị onye ị na-eme onweghị onye na-emere gị mmadụ agaghị anwụchitere gị ọnwụ mmadụ agaghị ebichitere gị ndụ if you decide for yourself ọnwụ na ịchọ na ọ dị gị oke because onye ahụ na aya na-eje ụlọ onye oh, ahụ na na-eju m ga-eji wee ebe na-ayọ gị for you to be better am I stupid napụ ala m ga-abịa na-ayọ gị ka ị dị mma no I cannot my responsibility as a social worker bụ ihe a na-agwa gị o nwere ndị ga-anụ kwere nwee ndị agaghị anụ gaghị ekwe mana a sị na afụ anụ ekwube anụ gị gburu nwata mana afọ ekwughị gburu okenye so ọ bụ responsibility as natural order onye nwa ka anyị ji wee na-ekwu ihe anyị na-ekwu ọ bụghị maka gị nwa no to satisfy our conscience not for you to satisfy our conscience to remove guiltiness from our conscience ọgwụgwụ so ọ bụghị maka gị nwa so ị chọọ i take if you like you don't take nobody cares it's up to you ọ bụ maka gị nwa ọ bụ gị nwa gị nwa ọ bụrụ maka anyị nwa because ị na-akwụ m ụgwọ ọnwa enwere ihe ị na-emere m ekpewe uru ibara m no enweghị uru ibara m so because some people ga na-echekwa na na enwere uru uru uru abara mmadụ ọwụra ee ndozi ọdịnala nwanne e e ka enwere e m uru na-abara anyị na kedu kedu the reason why we anyị ga-eji abịa na Facebook kụgide akpịrị agụwa anyị anyị na-achọ investment jikọtago so ọ bụghị ihe anyị na-achọ ihe anyị na-eme bụ to satisfy because anyị nwa na onwe anyị nọ into relationship with nature you got to go so being in relationship with nature so o nwere those people nọ n'ụwa their own sentence gugoro their own sentence because there is judgment that's why you have two hands ị nwere aka na abụ nwa anya na abụ one is the past one is the future period ịchọkwa gago and investigate you got to so onweghị onye ga-asa abụtara gị anything all those things isi ifụrụ as gọọmenti ya wụ replication of natural order now some people may keep it some may not because o nwere some na-amaghị ihe ọ bụ sef o nwere gọọmenti nọ n'ụwa na-amaghị ya because most of government in Africa bụ ndị europe create ihe so this ndị Africa, ejighị information about this this astrology and all those things ha ji wee create ihe this gọọmenti ejighị amaghị ha na-akọ most of this government in Africa, amaghị ihe a na-akọ atọ that is why for na ha agaghị aga n'ihu the only thing ha anaghị aga n'ihu bụ dat nwere ihe ọzọ and if you follow their step you cannot succeed enwere ihe because ị mana mmadụ nwere ike ịfụ moto gbara mma otu ala ike ya chi igo moto ọ dị easy to buy a car because it's money to money mana ọ dịghị easy to run a government it's not easy the hardest is the worst thing is to run a government the worst thing so ọ dịghị easy like that igbekọ egeche na because a sị na onye amụ dị mma amụghị onye inyi bi n'afọ onye amụ dị mma amaghị ihe onye bi n'afọ that is why every government nwere ihe na-akpọ religion and ọwụ na inwe more than one religion or the more difficult face you because religion bụ ihe the all the program na run the spirit and iwepụ ha ịbụ na ime exchange religion with different different religions or the more worst that means he create go vampires that will consume you and everybody. ịghọtara so nsogbu anyị nwa na-eme asị ndị ojii n'ụwa bụ na our spirit enwere program so the problem ị na-enwe the fundamental wụ datin because 90 percent bụ pass mark 90 percent of ndị Africa enwere program running in their system they are unstable tata gịnị ya kwuo okwu tata ọ naba ụra echi abụọ chibụọ anụ ọzọ chibụọ anụ echi gịnị akwụsị okwu taa even 30 minutes time okwuo ihe ọzọ onye gịnị akwụchara okwu na ana ana 5 minutes time o chenji ya kwube ihe ọzọ because why is unstable is unstable that is why ndị gani every black community they always talk about a na-emegbu anya emegbu they they are are killing us they deceive us ihe a ji ekwu datin bụ because they lack that is hole in their mind so they want to fill that hole but how much ha ga-eje fill the hole so all those agha agha agha anụnwa just to occupy the emptiness to occupy the emptiness because enwere ihe a ga-eme achieve with it you can never achieve anything because to grow a child or grow a child or even grow a child be difficult than anything educational system onweghị ọbụrụ ya the thing all because you are dealing with mind not a physical body so this mind ka ị na-achị program ị ga-enwerịrị nwanne n'ụtụtụ anyanwụ pụta n'ụtụtụ anyanwụ nwee proses ọ na-aga gagide o wee ruo na mgbede that is where we created wristwatch clock because anyị monitor anyanwụ na anya na obi gị obi gị na-eti eti gbim gbim gbim mgbe ọ bụla obi gị tiri eti karịa ụnahụ na-eti asị nwere high blood pressure and otie low oh, low blood pressure that means this thing na-maintain frequency so that means all na ị chọrọ iprogram a child you must follow the same frequency you must monitor the source of life monitor the movement of life till where you are then you make a program replicate with the same thing the life na-eme before bifo ya bido wezie gbonye be ya ọ na-adị ka otu ị na-agbanye aka ma ị na-agwa ya mmiri ọkụ na-atọ ọnụ ya n'isi nwatakịrị a na-etinye isi nwatakịrị a ontiri spirit ndị Igbo wee sị na omeji na achara ontiri spirit become constituted with that character that it so the spirit will go to his father's home na soul je wetazie information a na-akpọzi creativity because now spirit nweziri access to his father because you have clean it and purify it and give it information o nwetara access to his father's home ọ gazie that place na the soul Wetezie information ya was a creativity ya na-afụzi ịghọtago mana a child a program a program ndị Igbo anaghị amụ aka ekpe na nka because the brain a block go ka is block ị gaghị akụzi that natural law ọ gaghị amụ ihe otu kwa egbe ya ọ gara achị this guy ka ịhụ onye na-akọ dị akọ ya ịghọtago ịkọcha ya dị sentin o nwere ike okwere okwecha dị tin ọ na nna anyị ọ chọọ ka o chee detede isi ya agaghị anata nwunye sef ọ na achị iche ya ọ dị ka ọ na achị ịghọ ara ọ dị ka mmadụ ịnọkọta ofu onye mmadụ ịnọkọta otu a ị na-ede ihe n'aka na-ade ihe na-agala right asị gị dere gawa left ọ gaghị ekwe gị omume itivin sof isigodi na ịlaikiri ya but ịtara aya ya ọ naghị awọk o kweghị gị omume so because na wash ewu na ife obere nwa obere nwa na ihe ọbụla ị gwara ya ị ga-afụ na obere nwa ha na-eme ihe dị iche iche ihe dị iche iche odostins ahụ mgbe ị nwere ike ipere mpe ị na-aka ụgba ị na-aka ụgba na-amekọ ihe dị iche iche idozi ya emu dostins nwe mgbe pere mpe nwere ike ụkwụ ga-emetụ gị n'isi ịghọtara mana ka ime na ọhịa ekwe ka ihe mere bikos your body is the same thing your mind na-eme the same thing your mind does that's why ụmụ nwanyị most of them ha ruo 50 years ha akwụsị iproduce this ovario ha akwụsị igbu ọkụkọ because their body a change ecosystem that is absolute pure natural science and before ị ndụ ihe ọbụla na-agụ that's why anụmatụ pụrụ họn nwanne ihe ọ sokwa gị mee as long as na ọhụụ this program enweghị program nwanne there is nothing enweghị nwere ike imenwu ị gaghị arụ gọọmenti you can only because ị gaa na Europe ndị gọọmenti na-enye onye ọbụla ọrụ ma ị gụgodi primary one sef ịbịa here they will give you work na-arụ ọrụ rụọ ụlọ na-eri na-eriju afọ mụọ ụmụazị ibe ịchọọ ịkpọta nwunye gị ịghọta so they set a system so ina you are just living the system already created so ichi create this system a agụrụ m gị seven principle before ị ga-enwe gọọmental policy based on hidden government ị ga-enwe cultural policy to cultivate the mind because ịchọ ka ya country dị great o dependrị na information a program use in your computer which is your brain o dependrị na the capacity capability of the, uh, the program you use for the computer number three law enforcement agency o depend na na military e, e, e, your power you got to not about um, physical uh, leg all oh, the intelligent aspect of your military intelligent then four what depend how religious your people are ọgwa oh, ha nke ndị kristian na-akụ mmadụ ma nke ndị islam no based on natural order based on understanding of natural force because as above so below then number fifth ihe a na-akpọ eh, judicial system of government that means mgbe ọbụla mmiri zoghara na mmiri zoo all the whole old flesh will die and the puo ome ọfụ once ọ na-epu ome ọzọ efu na the old body ga-anwụ old body ga-anwụ it die ndị Igbo na-akpọ ya egbu arụ igbu arụ igbu arụ otu agwọ si ewu were arụ anụ anụ arụ igbu anụ arụ igbu anụ ebe ahụ ka ndị asị wee bido igbu anụ maka a gwara ha gbuo anụ arụ ha ha gbuo anụ ha gaburu ụmụ ewu na-egbu not knowing nọwụ igbuo anụ gị then ome mgbe ahụ mmiri zoro because religion wu mmiri mgbe religion wu mmiri ozuzo ndị Igbo na-asị asụ mmiri asụ mmiri religion so mmiri bịa ome ume ọfụ epuo ịghọtago so intention of the religion at the first place wu to create a new so ịghọtago to ka ekuwe puo ome akọ akọ nri ndị Igbo ji wee nwee ọnwa anọ as the month of planting the seed and ndị ahụ mmiri ji ezo ịghọtago mmiri zoo opuo ome then opuzi ome old body will die off gaa na neyo ihe nna m gaa nchek ị ga-afụ na odu the odu mkpụrụ ahụ ị kọrọ ị ga-afụ na ahụ ya aha ga-anwụ opupụtezie the new life which is na ife ji ọkụ Ife ji ọkụ aha na ọ sị gị jụzie ya ọkụ njụ ọkụ njọkụ ahụ bụ njụ ọkụ ịghọtago gị slow the speed of the of the of the of the fire ịghọtago jụọ dị ọkụ ijụzie dị ọkụ ibezie feed bezie ya new information because you go the old body have a new new pin now then you feed the new pin with new information that's what they call born again you got go? so ọnwụ na enweghị a program that we do this nwanne forget enwere ihe na-akụ ọnwụ na enwe because this thing na-ekwu otu a ọ bụghị otu a ka esi eme anaghị eme na Facebook ọ nakwa work ndị mmadụ can not just transform no ị gaghị transform because ọnwụ na enwere ndị na-aṅụ mmanya ma ọ sịga now ọ sị gị na ya ma na siga adịghị mma ọṅụṅụ ọ ma na ọ ma na mmanya adịghị mma ịṅụfe ya oke ọ ma bụta ọ nweghị ike ịkwụsị nwunye that is ya na-agwa gị anaghị ama eke ekpe na nka ịghọtago so o siere ya ike to stop that thing siri ya ike mana ọ bụrụ nwatakịrị ọ ṅụbeghị mmanya ọ naghị aṅụ so o nwere ike ọ test ya si ha anaghị apụtọ ọ hapụ ya ịghọtara so that is it. but ihe ị program a child you must start from child to program them and you must have a consistent program that's why they interrupted your program ọwụ na na ihe ọjọọ nwanne nna nke eziokwu honest with you you got go enweghị uru ọbara mụnwa tụọrọ gasị ọ ga-agọ mụnwa ahịa onweghị na enweghị na aka ga-erughị unyu ndị Igbo aka gị ọtọ ịghọtara ọ bụrụ na agụghị erughị onyu there is no how enemy will penetrate you because ịchọs ịchọ inwe example gaa na mmiri were hook tụnyere ya ọ bụ ijekwa onye oge jee kwere oge ọnya jos were kamera tinye ebe ahụ ị ga-afụ na e nwere sọm oke ya abịa na place ha gafere ha netia ya anya ha gafere the same thing wit azụ ị ga-afụ na e nwere azụ ga-abịa na place netia ya ha anya move ha ya ha abịata ya bikos uche ha gwara na ihe adịghị mma bikos aka ha dị ọcha bikos ka ọ dịbe oke ka ọ dịbe ọgụrụ ka ọ dịbe oke ka ọ dịbe ọgụrụ so mgbe aha ịfụrụ somtin na-abụghị for you bikos nwanne ihe ọbụla na-abụghị for you agaghị nwanne ọ bụla mendid hi fon onye mmadụ were chọọ igwu m wit fon ọ gaghị egwu m wayo bikos enidin fon mana ọ bụrụ na m nidiri fonu ị ga-eji m fonu gwu mgbanyo ịghọtara enwere igwu anyị na-agụ mgbe anyị pere mpe a na-agụ ha sị na ụgani da n'obodo ụmụ anụmanụ so ọsa were e, e, ịbanye tọn ọsa opposite ọwara asọ were nne ejedebe n'elu ịghọtago that is nne ya anụnwa ọ na-ekwu okwu ewu na astrology ka ọ na-ekwu ịghọtago because dc 12 zodiac nọ n'elu then his own ka ha na-akpọ ya that is his own uh, astrological number nọ n'elu nke ọ nọ so ọya ka ọ na-akwụgasị nne ya aha so ebe ahụ ka ọ na-aga eri nri ụganiwu that is ignorant ịgwatago ụganiwu ignorance so ignorance dị nye nwe na onwe na-ashine na-emewe ọfụma so agụụ na-agụ ndụ ọzọ ọsa aga n'elu garijuo afọ rijuo afọ na nke mmanya dịtuo and mbe ịhụ mbe mba achọghị ịdị ọcha ka ọsa ọchọghị chọghị klin onwe ya ọchọghị idozi onwe ya mba na-eche ka ọ mara ebe ọsa si enweta ihe o ji acha ya ọsa gachigharịsịa nne pụta mbe si n'azụ ka ejeje ojeri ihe nne onye nne tụ ụdọ ana nta ntabere kumbebe nne tụ ụdọ ana nta ntabere kumbebe tụọ nne ọsa atụọrọ mbe ụdọ mbe arịgidere ụlọ etiti onye agbata ọgbata ọcha ọcha n'obi ozugbo onwe ihe na-eme na obi onwe ihe na ọ na-adị na ka enwe ihe na-eme ọsa jee ka ọ jezie na jedeche nne ma nne ya ọ nọzikwa ọfụma ozie mbe na mba erubegori n'elu ọ sị nne gbubie ụdọ gbubie ụdọ ogbubiri ụdọ mbe si ebe ahụ tinye narị gba gbarisie ịhụ ozi okpokoro mbe ka ọ dị ịhụ ka ọ dị ọkọtago ọnya nwa mere mbe ji wee gbarịsie agbarịsie ụta ọsị gbarịsie sọ ihe na-eme ndị be anyị kịta ị gwara inyere ha ụzọ ebe ha ga-esi very easily easy way to go ọsị mba n'ọwa ụzọ aghara ụzọ gha agha agha ụzọ ọnwụ ike ụzọ ekworo ụzọ anya ukwu ụzọ ọjọọ n'ọwụ nke aha dịara ya mma mana osi ebe aha daa ọgbajisi ụkwụ n'aka eh? osi ebe aha daa o merụsi ahụ gbajisi ụkwụ n'aka ka ebe na uru ọ baara gị na ị na emerụsi ahụ gbajisi ụkwụ n'aka kedu uru ọ baara gị kedu the benefit of ụkwụ na aka ị na-agbajisi Eh, kedu uru ọ bara gị that is ihe awụfụ a niile a na-ata gị na-eme gị ha niile kedu uru ọ bara gị enweghị uru ọ bara gị eh, enweghị uru ọ bara gị oge a na-ekwu kịta ka anyị ụmụaka igbo gụrụ akwụkwọ na-akpọsị m na fon ha ka nkụ ma ndị gụ na Don Bosco ma ndị mere electrical injinia o kedu ihe ọ nyere anyị to give these people a workshop and they will give us anything ọ bụla anyị chọrọ because ha ka dị young ụbụrụ ha akpọchibeghị ịghọtago ndozi ọdịnala ka nwere program to give them because ndị a akpọchibeghị ha erubeghị 40 years ya wụcha 20 something 20 early 20s so ha ka nwere opportunity mana ndị ụbụrụ ha kpọchigoro akpọchi nwere access ha achọghị inyere onwe ha aka ha achọkwughị inyere ndị nwa ụmụnne ha aka ha na-anwụ ọnwụ ike nwanne even though na ọ ngụnwa ihe onye metere na-ebu ya ịghọtago na your life of course yes mana sometimes mmadụ na-ejikwa n'aka ya duo onwe ya ọdụ ịghọtago jiri ike ndị igbo si gị jiri ire gị gụọ eze gị ọnụ mmadụ na-eji aka ya duo onwe ya ndụmọdụ o nwere mgbe ihe na-eme ọnwụ mmadụ like this nna nwanne ọnwụ na ịnọdụ na ya adịghị enweghị onye ga-abịa na ya adịghị tie gị ihe ịghọtago o nwere mgbe ị ga-eme ije ihe otu ije something merụọ ahụ na-esi akwasị ofu obi zikwa mejọkwana ihe ahụ ịghọtara ofu obi gwara mejọ na destin ọ na-eme always so kedu ihe anyị nwanne outside adịghị mma ịghọtara outside adịghị mma ọnwụ na otu anụmanụ anyị nọ na anyị bụ mmadụ nwanne echi ibu uru kwefuru ihe agha agha ihe ọbụla mmadụ chọrọ ime ihe ọbụla chọrọ ime ị ga-eme ngwe ihe ọbụla chọrọ ime ị ka ndụ it mana ọba ha agha agha mana ọ iberibe onwezi ihe ọba ha anaghị agha agha agha nwanne gị agha agha bụ agha ihe na-agagharị agagharị ọ dịghị mma ọ ihe gbara iberibe ka ọ gbaa pieces o nwere isi ihe na-enweghị isi igbupụ ọkọ isi ọ na-asọ isi na-eje ọ ga-asọ gị dị isi nwụọ ịghọtara ọ ga-asọ gị dị isi nwụọ iburu moto ị maghị ebe ị na-eje nwanne ị nweghị ike iru ajụwa anyị bụ ndị Igbo taa ka ihe bụ nsogbu anyị no single one of them can ever tell onweghị onye n'ime ha ga-agwụ exactly ihe problem ya na ihe ọ chọrọ ime enweghị ọ ga na-enye gị excuses Nigeria sị ya Nigeria sị ya personally gị nwa as a personal problem Oh, just wepụ country gị nwa as personally kedu ihe wụ your intention kedu what is your life your thing is excuses your personal life kedu your personal life ndụ ịdị kedu ihe dị ndụ eme kedu ihe dị ndụ eme enweghị asị na-eche naijiria ji wee sị naijiria asị ha nwanne hapụgodi nke ahụ nke nwa na onwe gị biko ọsọ nwere ndị na-eme hapụta pụta n'ụtụtụ ha erie nri juo afọ nri irighi nwunye ijighi nwa ijighi adị mma polisi adị mma kọtụma ọwụ aka ọrụ ka e nwere ọ dị ọ dị ka naijiria wụ the problem ka ihe naijiria nwere ike ime imenwuru gị na as pesin, gịnị ka ọ emenwuru gị ọgwụgwọ naijiria wụrụ ịma ha na amerịka nwere ndị na-aga eri na amerịka Amerika. Amerika nwere ndị bi na striti. so weda ma naijiria ọ dị ma ọ dịghị as long as na your life enweghị a conductor eh? nna nwanne onweghị a conductor ọkwa akụkọ ka ị bara datin nwere ike ị na-ejido ozu lies na-edeceive yourself na ihe ga-adị mma ihe ga-adị mma ma ọ bụ na nke nwame nke nwame nwanne your life adịkwa mma your life is not good if you like change Nigeria today to Biafra to whatever onwekwa ihe na it for you personally because your life is not constructed enweghị obodo enweghị obodo ọ na-eme ọbịa nnọọ asị na enweghịzi onye nkịtị na ebe ahụ asị ka ọ bụ ndị nkịtị must always be so for you to make sure na ebughị onye nkịtị nwanne ị ga-achọwa maapụ ị ga-achọ taxi ma ụzọ ebe ị na-eje ma ịmaghị ụzọ ọ bụrụ na ị maghị ụzọ chọọ taxi ma ụzọ ebe ị na-eje ka o buje gị kama iji ihe ego ibiri ebiri iji ihe ego ibiri ebiri life is not a joke life abụghị a joke even those astrology anyị nwere ya n'Igbo mana anyị agaghị ebupụta na public like that ọ ga-adị n'ime akwụkwọ nta na akara anyị asa allegory kwenself sọsọ ndị ndị inside ga-ama odoz astrology n'ime data akwụkwọ ahụ ọ dị ebe ahụ ọ ga-adị ebe ahụ patisipeti kwenu ka ọ ga-esi patisipeti mana ọsụsọ ndị ga-ama ga-ama na these names represent all these astrological names unu na-afụ so ọ bụrụ na ndị nwa asị mmadụ n'ime obi gị na ị nweghị ike bikọ na asị onwe gị onwe bụkwa kọpị ya ọkakpọ kọpị kwe ma ya kọpị, onwe gị ịghọtago sịkwa na onwe gị onye nwe gị onye nwe gị ịghọtago ị na-achọ onye nwe gị n'elu mana ọ sị onye nwe gị onwe gị onwe gị onwe gị onye nwe gị nọkwa n'ime gị isi onwe m kacha onye nwe gị who owns you nọkwa inside you tụrụ aka sị m onwe m me and myself my owner and me ọ ihe na-asụ everyday na language ọgwụkwa mmụọ mere invent mana ị na-eweziri anya n'elu na-achọ onye nwe gị mana onye nwe gị nọ n'ime na-ene gị na-ezuzu so now because Asabo so below ọnwụ na onye nwe gị nọdị n'ala o wee ekwensu ọnọdụ n'elu ọ ghọọ chukwu kedu nke karịrị gị mma bikos ekwensu amaghị onye nwụrụ ụzọ akwa ya na-atụ ịghọtago ọ maghị onye nwụrụ mgbe onye nwụrụ ụzọ akwa ya na-atụ now ọnwụ na ọdịse n'aka nri na aka ekpe bụ ofu n'ọnwụ na iji ụzọ nke akwapụta gị iji ụzọ nke akwapụta gị ihe ị ga-emezi bụ ebe a na-etiti whole scale of justice gbasa aka gị na-abụ gị aka m dị ọcha imekpenyere onye emekpenyere onye mmadụ kpasuo gị iwe iwere aka nri maa ya aka ntị mmadụ mee gị ezigbo omume iwere aka ekpe kpọketa ya nso ị nọrọ onwe gị ekwentị agaghị achọ gị chukwu agaghị achọ gị then he follow the natural law all those names unu na-afụ ma chukwu ma ekwensu ma ihe all those things they are astrological symbols ụlọ mmadụ all symbolism because ịmana sometimes e ndị asị gị were ịmana ndị igbo ndị igbo sikatara ike ndị igbo sikatara ike wee were ụdọ wee manye elu ị nwere ọsọ ndị igbo na-amanye elu ụdọ before ndị mmadụ amụrụ. mụrụ ụnụ ama ihe mere ndị igbo ji amanye elu ụdọ ndị igbo si gị were ọgbụ mara ewu were ewu manye ọgbụ ịma ihe mere ndị igbo ji mmanya ewu ụdọ hmm, ndị igbo siri ike ha bụ datịn ihe ọbụla ndị igbo mere n'ụwa nwanne go and verify datịn enweriri something dị ya n'ime ịma ndị igbo nwere ha ha manyeghị ewu ụdọ bikos na anụmanụ ha ya ewu ụdọ bikos na anụmanụ enwere ihe eji manye ya ewu enwere ihe eji manye ya ụdọ ịmana ndị igbo anaghị atụ nkịta chen ndị igbo anaghị atụ nkịta chen gaa ncheki mana a na-agbanye ewu ụdọ mana ewu si na ihe nkịta fụrụ na-agba ụja ya afụ gị na-enye esi dee na ebe a nke ga-ama na e nweziri ihe ndị Igbo ji mmanya ewu ụdọ amanyeghị ya e, ụdọ ogwu adịghị agresiv mana isi ya kwuru nje ahịa ọ ga-ajụ isi ewu kwuru nje ahịa ọ ga-ajụ ya ka iji mmanya ya ụdọ ndị Igbo si n'ụwa bụ ahịa ọ cause and effect ọsa ji wee debe nne n'elu ọkwa ụdọ ka o ji arị enu a ọkwa eriri ka ọ na-eji arị enu ebe ahụ ọ na-eje ije na zodiac ọwụ belt ka ọ bụ fly and boat ị gaa na eri eriri eri ị ga-afụ na enwere ya na-akpọ obu ụga obu ụga mean flying boat flying boat obu ụga mean flying boat obu ibu ihe ụga to carry something transition asị ọga obuga dị kọrọ nonsens na-akpagharị obuga means flying boat flying boat shoulder and transition that is 12 astrological signs all the same thing moving go and read the same thing na-emove na-echenji names na-echenji names na-echenji position apụtazi akpọzie nke ahịa echizi ndị mmadụ eburu efebe onye ka nwa bekee ji wepụ ya from datin tinye ya ebe ọzọ because ịgba ndị mmadụ nkịtị they will begin to worship zodiac maọbụ maọbụ hemini ka ha na-akpọ ya dị ya mgbe ha na-akpọ ya ma ọ begin to worship arias ịgba ha nkịtị ha worship we that is exactly why ndị igbo worship nonsense ma ihe apịrị apị nke ha mara ihe ọ bụ ha amaghị ihe ọ bụ ha mara ihe ọ bụ oje ọtachawa jikọ nọnsensị ọtụtụrụ nzu mafuo bikos ọnwụ na azụrụ gị azụ a ga-agwa gị na this thing ceremony they are all ceremony to keep information so that your spirit will hold them then inside your mind you begin to make transformation ọwụ bikos of ewu ahụ ị na-egbu no bikos of the inner transformation ị na-eme bọtụ nkọ ya sị gaghị egbu ewu a ga-arụ agwa ga-eme nka na akọtu ọ ndị otu mbe ndị otu mbe ga-esi n'azụ ụlọ wee jeje tee pankeki na nke na nke ọsa rụzie osi n'elu daa naanị o mesịa ihe niile ha erisie erisie white erisie white everywhere ọ kpọwa gị na fon nwanne enwere onye ịma ị ka na-achị ya ije ene 21 ị ka na-achị je 22 o je ene 21 erie 21 erie niile ọ na-achọ nke 22 ga-erikwu m mana ịgwa ya eziokwu simple truth nwanne na isi mkpidi na-aba mbi bịa ka asa gị arụ asasi aga arụ n'ime akwụkwọ nta na akara anyị ị ga-afụ the spells the spells ị ga-eji gị nwa na onwe gị nobody onwere onye gị na ya ji take these spells read them na-agụ ya gị ị ga-afụ na once your spirit begin to come, begin to follow these things as a life you begin to transform yourself by yourself onweghị mgbe na nso ga-egburu gị ewu automatically transform your life as ka ọ bụ but oh, o nwere some letters ị ga na-read because that letter nwere meanings into your life if you read this thing and practice them you become a new person but ndị be anyị ịgwa ha osi ebe aba osi ebe apụọ osi ebe aba osi ebe nwanne ihe ọjọọ adịghị mma onye ọbụla na-eme ihe ọjọọ ịnyụchie nsi ụzọ ị ga-eju eziji mana a na-ekwu anyị kwa ahụ na aka ebe a anyị gosi ebe ị ga-ada ịnyụchie nsi ụzọ ị ga-ezu ike onweghị mgbe ị ga-emepụta n'ụwa isi na na-ata ọfụma mmadụ na-eme gị nwanne go and sit down go and sit down ihe mebụ na we refuse to accept that na we are evil as a people as a human being we refuse it ọ bụrụ na ịmata na human being bụ evil then you begin to look for a way to control the evil because the enemy highest enemy will go the highest enemy will go not the uh, one outside the highest enemy because the danger of human being to another human being is danger all human being na-eme human being danger that ịgbanyụsi ọkụ niile the enemy will not see you but asị gị na ịgbanyụ ọkụ ndị mmụọ ga-abịa taa gị ndị mmụọ anaghị ata gị ọ mmadụ ga-ata gị but and ịgbanyụ ọkụ izo mmadụ agaghị afụ gị oge oji na-ezo mmadụ ezo mmadụ agaghị afụ gị mana ịgbanye ọkụ afụ gị bịa pịagbuo gị ebe a gbatuo gị n'ala so ndị mmụọ anaghị egbu mmadụ ndị mmụọ anaghị egbu mmadụ ime ihe ọjọọ mmụọ nke ahụ nọ gị n'ime enweghị mmụọ ị na-ekwu na enweghị mmụọ ga-esi n'iro bịa kwụgbuo gị no mmụọ aha nọ gị n'ime ga-hapụ anụ arụ gị ahụ ọrụ moto ọ kwanyere ya ọ nke ahụ nọ gị n'ime na-eme datin bikos i useless go dị mmụọ ị chere mmụọ a chọrọ ị na-ebe mmụọ na-enwe jọni ọ na-eje this mmụọ is moving a jọnị ị na-eme ya ọ na-anachighị azụ kedu ụdị nọnsens bụ datịrị mekwana ji mmadụ narị ji onwe ya onye ji mmadụ narị ji onwe ya so ị na-ewesti mmụọ taịm hie mmụọ ma ihe ọ ga-eme ọkwa ịgwa ndị n'anya ndị ọbụla na-atọ ọchịchị go and look their history ha na anwụ ọnwụ ike onye ọbụla na-atọ ọchịchị na anwụ ọnwụ ike go and verify mmụọ aha mmụọ ahụ nwere ebe ọ ga-eme odikata datin dikata ya dikata dikata ya ọsị dị guy mba i cannot stay here ọ nwere ike ọsị gị nyaa moto ebe ụra na-atụ gị ụra na-atụ gị ọsị gị isi na ị gaghị ana mmụọ ọsị gị bịa ka anyị na ọkwara ihe a ga-eme obere oge ruo ọnịcha ozugbo ozugbo ọ draiva draiva eji ebe ṅụba mmanya ṅụsịa buru igbo buru sịga ṅụba ṅụsịa ihe niile buru buru fọta people na moto mmụọ ga-asị gị ị ga-eje Lagos taa nwaanyị na mmụọ ga asịghị gị chere echi gị jebe ọsị gị Lagos ọ tata tata tata ịba moto ịpụta na Benin ọkwụ ọnyụ everybody anya ọkwa and even ịnyụọ ebe ahụ mmụọ ahụ pụta n'iro ọnyụọ gị mamịrị n'elu jewara mmụọ gị pụta ọnyụọ gị mamịrị n'elu jewara because useless dị mmụọ ịmakwa na mmụọ ahụ ga-agakwa na bakwa n'ime afọ budokwa n'isi mewekwa again onye ebe o rugoro ha afọ elu and nwere ike sef ọ bụrụ na ị ga-ebuji ya na enwe sef ma nkịta ma na oke ihe ike ọsọrọ ya so ọ mma ijiri nwanne aka nri kwuo aka ekpe aka ekpe akwụ aka nri aka nri kwuo aka ekpe aka ekpe akwụ aka nri ime mmụọ ọfụma nwanne mmụọ agọzie gị ime mmụọ ọfụma mmụọ agọzie gị gọzie gị ọfụma ọfụma ọgwa ha nke ego nwa bekee ngọzi ahụkwa ha nke ego nwa bekee nke pepa moni mba gọzie gị dị successful nwe arụ ike nwe akọ na uche nwe echiche ọhụụ nke everyday apụta ihe enwe enwe ihe akụ na ụba ihe enwe enwe everyday nna nna gị ọ na-ekwu ihe enwe enwe mgbe a na-agụ ọjị mgbe nna nna gị na-agụ ọjị ha ọma ihe bụ ihe enwe enwe ama m ebe okwu a si wee pụtasị ya sị na agụ ọgba bụ ka onye na-akụziri nke si agụ nke ọjị nka ihe enwe enwe akụ na ụba onye ọ bụla ga akụ na ụba ihe enwe enwe gịnị bụ ikenga ọchị ikenga god of wealth nna nna gị wealth n'ebe nna nna gị wealth ha ji eme gịnị eh? nye anyị ihe enwe enwe ihe enwe enwe ọ ga-adịrị anyị na mma taa anyị ga-eri eri iri afọ nwanne nna gị na-erijibu afọ mbụ nri aka ọha ihe nna nna gị ha na-ekwu bụ ndị na-eme ihe ọjọọ ndị na-echere ha ihe ọjọọ ndị ochi ndị ama ka nye nwa na onwe ghara ịwụ victim nna gị na-asị nna gị na-ekpe ekpere ka ya ghara ịwụ victim ọ bụ onye ochi nye nwa ị ga-echezu ochi ụjọ na-atụ ya ụjọ na-atụ ya ime ihe ọjọọ ọ na akasti spells for him not to be a victim eh, of evil nye nwa na onwe ọkwa ha na mmadụ ga-abịara ya ka nye nwa na onwe ghara ime ihe ọjọọ nke gị bụ ihe enwe enwe ihe enwe enwe ihe akụ na ụba mba mana ochi ya ma nna gị na-aga ọfọ ka nne nwaghara itinye aka n'ihe ọjọọ ọfọ nke gị bụ ihe enwe enwe na akụrụba nna nwanne kere ụdị ọfọ bụ ihe ụkwụ a ka ebele ga-eje ụmụ ahịa ọ bụ ụkwụ a ka ebele ga-eje eje ụmụ ka tinsi anyị na-eme ihe a niile anyị na-eme enwere ezigbo ihe anyị mepụtara no the answer is no anyị adịghị mma polisi anyị adịghị mma kọtụma ụmụaka anyị ghọrọ ahịa 90% of ndị Igbo ghọrọ ahịa enwere ihe a na-eme e, n'onwere ihe a na-eme mmadụ ga-agasị akwụkwọ pụta n'anya keke nwanne mekwana ihe ọnụ mekwana ọnụ ka a pụrụ jesị akwụkwọ pụta n'akwa baro a na-agwa gị sị gị na Ala datland ana ifuru ana wo jọji jọji based on natural law ọ bụ nyanwa bụ libra ala pụtara libra because all those gods ị na-afọ ha of astrology libra ka ọ bụ the scale of justice now do you see who judge you ị na-afọ the judge now do you see the judge now allow scale of justice that is who judge you ọkwa ya ka ịzụtara okwu n'elu ị ga-agbanarị nwunye akụfesịa ọdara awọ ọsọ gị baa na plen ịgbagide na plen gbagide na plen o mgbe osi fuel plen gwụ ọrịtuo mbọsị fuel plen gwụ orituo next 100 million years check this fact m gị today it remains it never change next 200 million years check this fact m gwara taa it will never change ana na-akpụ arụ because ihe ọ pụtara ụwa imewo ịkpụ arụ ihe ana na-eme n'ụwa bụ ịkpụ arụ because that's why you can go and mine minerals transform them into different minerals simple that is why ọ dị possible na ị ga-eweta crude oil change ya to petrol because that is what I'm made for to transform you that's why ị ga-eji eme were mkpụrụ ọka tụnye ya naanị opute ọka ọfụ give you another opportunity tụlitebe ha ala tụlitebe ndị arụọ ndị Igbo na-ekwu ya ma ndị na-eme njọ hmm. ma ndị na-eme mma ala tụlitebe nụ ha o ndị islam na-asị ala ụwa akụba arụ alakpụba arụ so only when you become a soldier of ala then mgbe ahụ ị ga-ama na ihe m na-agwa gị bụ eziokwu become a military then ana we issue you a certificate of occupancy ana ga-enye gị certificate of occupant iwu ga na Bible ị ga-ahụ ị ga-ahụ ọ sị gị Noah take covenant Abraham take covenant why always covenant covenant with god why always because all these things they copy from us ha ma ihe ha na-eme aja abraham take covenant with who noah take covenant with who ịgụba ha ọnụ ha ka nkụ the same book nke gị bụ na a na-agwa gị something ị na-acha is not a joke life is not a fool you can fool no ifuru efu ị na-afụ ụzọ ikpuru isi ikpuru isi ikpuru isi ifuru ụzọ ifuru ụzọ ị na-afụkwa ụzọ nwanne ifukwa elu ụzọ so if you change ebugharị egwu ebugharị ọnọdụ if you are good yesterday and you are bad today nwanne egwu ebugharịkwa anaghị ị na-eme ihe ọma everyday everyday one day one day mee ihe ọjọọ ndị polisi ejide gị isi ha na ọkwa nsatọ tata bụ izizi o since "Ana m emekwara ihe ọma ndị polisi ọ ga-ahapụ gị because of that ị chere na ndị polisi ga-ahapụ gị because of that na isi na tata bụ izizi gị ị mara ndị isi ojii na-eme datịrị ihe ahụ mmadụ otu anụ ma wọchị program na tv enwere ndị je buga ahịa ma ọ bụ ihe a oru epọt ejide ọsị tabụ izizi so tabụ izizi gị ahapụzie gị na e tabụ izizi gị ahapụzie gị jebe mba na nwanne ịdara iwu were ịdara iwu so ị ga agwọ gị ịba a ga-abalansị dị iwu they will balance the equation ịghọtara abalansị ya dị equation ịgabara onwe onwe ha gị na ji okwu ịghọtara mana ejide ndị isi ojii ha ebebe akwa ya hụ ndị isi ojii ejide obebe akwa mana ka ị e jebere ebe ahụ ibe the first ị e gị na-ebere akwa mana ejere eji ya na nwanna ọnwụ na ike adịghị gị ime something don go ọnwụ na ị gaghị eme nwunye emene ọnwụ ya iruo that place bebe akwa maka emetụrụ gị ebere mgbe ọ bụla anyị na-ala gị ihe ọ na-eji emetara anyị ebere a na-eji emeta gịnị ka na-emere gị ebere ewe nne nne ebere anwụwo ebere gịnị dị hmm? nwanne anyị wụrụ soja asọfọ ala ịghọtago anyị wụrụ soja asọfọ ala ịghọtago nwanne anyị na-akpụ arụ ndị a onye omenya kwapụ ya Kwapụ onye from here because iji certificate ihe ọbụla ị chọrọ ịrụọ ihe ọbụla ị chọrọ ime because onye na-agbara afa dibịa mana nke a na ebughị nwa ekwensụ ebughị nwa chukwu enu eru aka na elu aka ịnọhọpụ gatịrị ịnọhọ paradise ịnọhọpụ gatịrị ịnọhọ paradise ọdịnarị kaịtị nke amaghị efe kaịtị kaịtị a na-efe efe amaghị efe kaịtị amaghị efe kite amaghị anya bọres amaghị arụ moto kom kom ịghọtago mana ọdịnarị ndị na eti isi ala lukat n'ime ọhịa ebe ha nọ enweghị ụdị ngwa ọgụ ha na-enweghị n'ime ọhịa ndị na eti isi n'ime ọhịa ha nọ enweghị ụdị ngwa ọgụ nọ n'ụwa ha na-enweghị ebe ahụ ha na-akpụ arụ they have chosen to kpụọrọ arụ n'ọhịa ha ga-arụ n'ụwa ọkwa na ị na-afụ ya for you all evil but for them no for them is worship for you is evil but for them no kedu ihe ị na-eme asị for the land what are you doing for the land ke ihe ị na-emere ana even these people most of them na-edobe iwu ala kwema most of ndị na-eti isi ala na-edobe iwu ala most of them ha ka anyị mma most of them na-edobe iwu ala the festivals ndị na-eti isi ala na-eme ramadan guarantee all of them must obey that thing nke ndị isi ojii ọ ga-asị gị nna nwa ihe a na-aka e uru ga-abara mmadụ na enwere ego mmadụ ga-enweta na datin onye na-eti isi ala ga-ahapụ ihe niile ọ na-eme mgbe ekpere ruo ọ na-agba ọ na-agba Mee mada nchikie ma ihe ma ego ya niile odosa ya one side jeje kụọ isi n'ala ọkụsịa isi n'ala ojoekwe nke onye Igbo ga-asị nna kọstọma ekene mmadụ ya jupụtara gras ego one ena tinye ego 2000 mama ọsịọ 15 ka o ji mba gwa ya 1750 ọkwa ihe m goro ihe a wụrụ 18 na ana m eluz 500 n'elu biko ekele mmarịa jupụta na gras osev nọnyere gị ịdị ngozi dị ikporo niile ma ọ si 1750 ka ọ ya akwụ nwatakịrị ya na-enwere m nsogbu ebe a biko ngwana tia 1950 ịdị ngozi n'etiti ikporo niile ọ dịazị ngozi nwa afọ gị bụ jeso marịa dị asọ mama ọ si ya ga-etinye 20 naira n'ime ngwa natazie nata ego nata ego ịdị ngozi na-eti gboro niile mma nwere ọzọ bịa na ọsị ya chọrọ ịgo akpa na abụọ ngwa kasị ya na nna abịa odebe chapụletị ojebe ịghọta ojebe onye na-eti isi ala oge eji ekpe ekpere ruo ọgbachie shọpụ ya onweghị onye ga-abịa inye nsogbu nwanne ị chọrọ ikpe ekpere n'eziokwu ebe chọpụgo gị ị chọrọ ikpe ekpere gị ebe gị oge ịchọghị ikpe ekpere na bikọs onye chọrọ ikpe ekpere na panye ebe a panya hie 2 kwụọ agbachie shop 5 emepe kedu onye na-eji ikpe ekpere eghere chọpụ ya oghe ofu anya ya eghere oghe ọtị ya na-ekpe ekpere nwanne nwe ha ekpere ị na-ekpe nwe ekpere ị na-ekpe mmadụ edizi bụzi n'onwe ya ọ bụrụ na ị chọghị ikpe ekpere ekpere ọkwa na ị chọrọ ikpe ekpe mana ihe a na-ekwu ọwụ prịnsịpụl dat is prịnsịpụl beliv ka ndị mmadụ si akwanye ugwu ọwụ ugwu ka a na-ekwu ọwụ ugwu ịkwanye ugwu ọwụ ọwụ ugwu ị gaa na supermarket na western world ị ga-afụ na anwere ike agaghị agwa mmadụ na ịbịa hie ikwu na line ndị be anyị ruo ebe ahụ ọ ga-afụzi onye ọbụla kwara line ọkpọ ha ndị iberibe ọ gaba direct to the place ịkwụ na line na-afịa ya ahụ because ọ like order ọ like order onwebụghị onye siri kwuru onwe ha si gị na mana mgbe ị bịara ya ebe ị nwere ebe ị bịara ebe mmadụ juru eju ịfụ na ndị mmadụ kwụrụ na line nwanne ka a kwụrụ di ya ọdazi ya common sense mmadụ enidi ya ịgwa gị gaa ebe ahụ soro ndị ahụ nọ dị mba oru ebe ahụ ọga direct so ndị ana ebe ahụ ndị iberibe onye a na-asị azụhụ mmadụ azụ that is why anyị ji eme ihe anyị na-eme taa nwanne mgbe na-anya otu anụnwa anyị dị na otu anyị kwesịrị ịdị otu anụnwa anyị dị otu anyị kwesịrị ịdị ọ bụghị anyị kwesịrị ịdị ọ bụghị anyị kwesịrị ịdị that is why ndozi ọdịnala ji wee bịa si nekwenụ ụzọ ụzọ bọtụ one thing nna ya ụnụ bụ ndị ndozi ndozi ọdịnala should remain your private life rapụrụ ndị mmadụ ọnwụ na ịga ebe ndị mmadụ nọ ịchọ ikwuo ndị agha dị contradicted hapụ ha gị na ha emekwana argument gwa ha what you believe in and your benefit let him be for himself gbaa nkịtị ihe ọ sọrọ ya mee hapụ ya o ji eme o ji onwe ga-eme o ji ndụ ga-eme mba then leave him ka ihe na-enye ya nsogbu a sị na ndị Igbo si na ụra ga-eju onye nwụrụ anwụ afọ ụra ga-eju onye nwụrụ anwụ afọ anaghị agwụ nwata mara ihe pụọ n'anwụ anaghị agwụ nwata mara ihe pụọ n'anwụ mgbe anwụ chaa ya ịba bịa ya ọ gbapụ n'anwụ ịba ezigbote ịba jide ya aka osi na anwụpụta maka ị gara eme mmadụ fọs ọ dịka e nwere something ị na-ebenefit n'ime mere iji eme datin without any benefit kedu ihe ị na-ekwere ya datin why you ị na-eme insist na ọ ga-eme datin why kedu why iji eme insist why should I insist enweghị reason why m ji eme insist then why should I insist ka onye chọrọ nwanne ka isi debe ute gị ka ị ga-esi dinara anyị then why should I, why should I insist that you must do no you must not a si na bed of the same feathers flock together ụmụ nnụnụ jiri onwe ha na-efere onwe ha nwere ihe ọzọ ihe ndozi ọdịnala bere ebe a bụ those ones with the program anyị ndị ndozi ọdịnala anyị ntanakara anyị anyị chọrọ ka anyị wụrụ one body have a program for ụmụaka anyị na-amụ amụ because most of us isi isi awa achacha na anyị ọwụzi ụmụazị anyị ka anyị ga-eji ọsọgodo na amerịka as long as na everyday ebupụtara ya akwụkwọ ntara akara anyị na-ekwu otu rie akwụkwọ nwere ike nye pasis na ntara akara o ya mere homework everyday ọ bata ọ ga-agụ one chapter ọ gụzie gụzie na skuulu ha ụmụaka na-ekwu otu baịbụl nyanwa na-ekwu otu ha ntara akara ịgọtago and nta na akara ha fụkwuo ya interested fụkwuo ya more educative ha nwere ike akọmvat kụzie because all pride all that ga-enye pride from that place the respect ụmụaka ha ga-ebidozi respect be ya mana oruo that place na-ekwu oturu ha nwoke ọcha mana ụgbọ akụna ha ga ka ekwere uru ka ihe a na-amụtazi from nyanwa enweghịzi uru ọ bara na ọ nọ ebe ahụ dem na mana ọ bụrụ na e nwere ihe na-amụta n'aka ya then onye ahụ abara gị onye na-amụta ihe n'aka bụ always bara gị uru because interpretation nke anyị ndị ọcha anaghị eje mgbaru na akwụkwọ nta na-akara anyị mgbaru dị ya enwere ike ọ pụtara nkwa otoro ha mgbaru Den ha jụọ ya gịnị wụ mgbaru ọ kọwara ha ihe wụ mgbaru ha si ha yi ya dịkwa interested ịghọta because ọ na-anụ asụsụ nke ha na-anụ nke nyanwa ma ọ sị ịkwa ozu ha sị ya gịnị ịkwa ozu ọ bụghị ịkpọ mmadụ nwa agba ya ọkụ ka ha na-akwara ozu akwa ọ sị ha mba okwu otu ha na ịkwa ozu na akwụkwọ ntanakara na-ekwe ịkwa ozu na-ekwe ịkwa ozu chapta fan nke a nke a nke a ọ gụsịa ya nna ndị eti so ya ịghọtago ha sị na a gara ikwe na isoro ogoro ntara akara ahụ ọsịa gịnị wụ ntara akara ọsịa a child and direction child and direction so that means nwata na direction akara aka e? nwatakịrị ga-adị interested n'ime mana ibe na-ekwu otu gịnị bụ exodus gịnị bụ exodus nwanne na nta na akara igbo enwere ya na-akpọ ịkpọ ọga ịkpọ ọga to recall the past recall the past kedu ihe bụ exodus onye na-emu ga-akọwa m ihe exodus no but chapter 2 na nta na akara anyị bụ ịkpọ ọga to recall the past before you can move forward you can recall the past first ndị Igbo na-akpọ ya ịkpọ ọga mgbanwe ọga na-akpọ mgbe aha pere mpe pụta onwere na onye ime ụlọ ma ịkpọ ọga n'ime nta na akara anyị anyị nwere egwu ọnwa N'egwu e egwu ọnwa aha ka unu ga-afụ ihe dị n'ime unu afụzie instructions ihe mere ndị be anyị ji akpọkọta ndị mmadụ n'abalị na-ezighị ozi ọma as in form of egwu ọnwa na-eme ha program ị ga-afịa na akwụkwọ nta na akara anyị so all those things bụ ihe ị ga-eme ikwu otu mmadụ onye ahụ asị yes e nwere uru unu bara nke a na anyị ga-ekwu otu tọrọ akwa otu koran kwa otu baịbụl wute atụkoti n'igbo igbo something Chinua Achebe abụrụ abụrụ baịbụl Chinua Achebe izi literature another set of literature all different one o nwere program ihe anyị na-ekwu program na-arọ n'ime mmadụ because ị na-ekwu otu dictionary dictionary na-asị asị ọkwa gwara m ụnụ mgbe a na-ebido ihe about oji and the, and and the, and slavery those things ha na-asị asị too much they conny conny languages ha nwere the same thing ha na because duto na ha mụrụ uche ga but anyị nwere nwaanyị mere understand the astrological language meanings of these letters we understand them so mgbe ọ bụla anyị fụrụ ha use language anyị amago the intention and ihe ha bụ n'obi wee mee so ha agaghị o nwere ndị a ga-aghọgbu ndị na-amaghị the meaning of letters mana ọ bụrụ na nke anyị mama meaning of letters ha agaghị aghọgbu mmadụ like that dictionary fake 99 percent of ihe dị na dictionary uri gaa gụọ ya na ọ ga-asị gị from German from old German or sị gị from old Latin or from old French nonsense ihe a bụ ihe these people dere 10 years ago I say old french old french on 10 years ago old french on 10 days ago 10 years ago no then ka e mere 10 years old french oh, oh, so, eh, from that place abakwana etymology enwere etymology now and we believe all this nonsense we can use them literally you gotta to justify some nonsenses ọkwa no meaning nwanne all these languages their meaning is not in dictionary their meaning is only when you di di disintegrate the letters you begin to find their meanings disintegrate letters enwetazie their meaning ọkwara nke ke bịa e, e, chọọ ofu afa kpọọ jee na etymology na google etymology ọ na dictionary <laughs> nwanne mba ka fake ha ga-ebugharị gị ha ga-akụ gị ngwọrọ icheri na nwa bekee dị iberibe ichere na nwa bekee apụta na ọdesịa destiny ya bụ just a na ya standard nwere ihe standard to standardize the language so that everybody can believe in one thing is a part of governance ọ bụrụ truth is part of governance is not truth mana ndị be anyị ga-abịa pụta jee kọpị ya datin were ebe na-emere gị argument eh, dictionary or Jesus or a son of God living in Rome and what is the letter J G G G yam G mean the same thing with Jesus because the letter matters a lot the J is the issue here that is why nju egwu unu nju ọkụ Jizọs ihe Jizọs na-eme bụ nju ọkụ to slow you down period so ọwụ the concept gị ga-enebe anya ọ bụghị ihe ha na-akwụ di the concept and the letter that is it simple but ndị be anyị aghọta ha like that achị ma enwere onye bịara ahịa ịbịa nyere ha aka mmadụ ga-atasị afọ nnọọ debe nnọọ na dictionary dejuo na Facebook dejuo na Google ka ọ wee nyere gị aka na gịnị mere na gịnị mere ịmakwa ihe o tekiri ide datin do you know what it takes to write all those meaning na dictionary na Google nina eh, mana akwụkwọ akwụkwọ hụrụ na dictionary Michael West Oxford dictionary desi nnọọ dejuchi everywhere maka ọ fụrụ gị n'anya mba ya will program you to give standardize you to make you just chill go to relax ọhụhụ truth you can never find truth there no never so ọ ka mma na unu ji ike unu jiri ike na ebube ahụ ji awụgharị kuluo dan bịa na nsọ ala kuluo dan bịa na nsọ ala nwanne ị ga-apụ ndụ ezinụlọ gị pụọ ndụ your spirit will glorify and the gods of your land will be happy the god of your land will be happy your spirit will be okay happy and relax ị gaghazi enwe nightmare ị gaghazi enwe nightmare ị ga-afụzi everything easily for you people things adịzire gị easy ịchọzi ịchụ ego ịchụ ego n'ime mmụọ na eziokwu anyị ga-ecreate kwenga opportunity of course yes anyị ga-ecreate opportunity business opportunity maka ndị nwere ọrụ aka all those work is going on underground mana ọ mgbe ọ dị standardize we bring it public so that ka ndị be anyị bara onwe ha uru mana ihe m chọrọ ịgwa ụnụ onye ọbụla si ya anaghị eri oke ejikwa na eze ekele ya ụmụazị onye anaghị eri oke eji na eze ekele ya ụmụazị ọ bụrụ na ịbụghị onye nsọ ala dọntụkọm ịbụghị onye nsọ ala abịana bikos o nweghị uru ọ bịara bikos asị ka ofu aka rụta mmanụ ozuo ha ọnụ nsọ ala anyị na-agwa gị bụ for you to be clean to come come clean anyị asịghị gị bịa worship anyị no but you must be onye nsọ ala to benefit from the project of ndozi ordinary maka nọ ndị nsọ ala nwere project ọ wee nyechazi nsọ ala enwezi nke fọrọ afọ enyebezie ndị ọzọ mana ndị nsọ ala ga-abụ the privilege ihe ọbụla anyị mere plan ọbụla anyị mere for tomorrow the privilege people ga-awụ ndị nsọ ala ndozi ọdịnala agaghị akwụsịzi because onwe onye anyị na ya ji and anyị nwere seven objectives which is m gwara before government culture law enforcement eh, eh, eh, judicial system religion media commerce this is seven principle of nature ọ bụ ga-abụ the destination ọfụ ihe anyị na-eme ọsọkwa ya teki anyị 1 million years ụmụ anyị ga-ebido ebe anyị kwụsịrị ya teki anyị 100 million years these seven principles must stand and ebe ha ka anyị na-eje we will not allow anybody to govern us no anyị agaghị ekwe ka onye ọbụla gọvanọ anyị no anyị ga-agọvanọ onwe anyị ọsọkwa ya wụ na anyị nọ n'ugwu awụsa anyị ga-agọvanọ onwe anyị as long as na anyị wụ ndị nsọ ala our laws based on nsọala anyị ga respect ndị hausa but our mind must be controlled through nsọala n'ọdịnala igbo the same thing n'ọdịnala bekee the same thing that is the intention of bụ bụ the ideology of nsọala so that eh, our spirit ga glorified and satisfied so that our spirit ga-enwe ike ịchị onwe ya because nwanne onye ebu ebu anaghị ebu mmadụ ndị Igbo si na nwaodibo anaghị akpa nkịta nwaodibo anaghị akpa nkịta dolitini iji wee sị na nwa ndị ugwu na-achị gị because your spirit is not glorified ọ nweghị information o ji ha dịbi na o ji ọ ma ihe ọ ga-eme enweghị ihe nyere spirit omume ọkwa mmadụ rụ plen ọ mmadụ rụ plen ọ bụghị ndị mmụọ ndị na mmadụ bụ mmụọ yes bata mmadụ rụ plen mmadụ rụrụ ụgbọ mmiri submarine so if a spirit is glorified onweghị ihe na-atụ ya egwu because ọ dị capable of anything yes ọ dị capable of anything onye dị sojas. we need the brain ịghọtara so that is the game ezi ihe ọzọ nwanne anyị ga-eweta okwu anyị na isi njedebe taa na anyị anwago mụnụ ga na-agba mbọ ka unu na-eso oprogram anyị na-eme n'ala eh? Igbo na Obosi na Odenigbo FM nwere ihe ọzọ anyị bịara ime na-abụghị gbasara ụlọ ozi enye unu a program a master plan commerce media religion government culture so that eh, ka ụnụ dịka ndị ọzọ onwe ikekesa bụ kara ha mma simple hapụnụ nwanne hapụnụ ndị ụka leave them sometimes anyị na-eji eme religion anyị na-eji eme program but we don't discuss them na m discuss anything with onye ọbụla na-abụghị onye nsọ ala gbasara religion no o nwere ihe gbasara m do whatever you like who cares but oh, ịbịakwana kọmplen oh. ịdọ kọmplen ngwa oh, gị nwanne gịnị ka ị na-kọmplen ịma ha na isi mkpi na akpa mkpi ị kwesịrị ịma na isi mkpi na akpa mkpi na den isi na ọba asị why do you complain nwanne don complain go and work that time ị na-ewe esi na complain ji rụba ọrụ ji tụba alụ tụba alụ tụba alụ ka ọ dị maka ọ na isi ọnụ bara onwe ụlọ uru hapụ kọmplen kọmplen enweghị uru ọbara kọmplen uru nwanne go and check onye ọbụla na kọmplen wet onwe because nobody care about you they don't really care about us nobody care about you so why are you complaining and nobody will ever care because that is not the journey of life ọbụghị aba joni of onwe onye wụ responsibụl ya onwe onye ọwụ responsibility ya onwe onye ọ bụ responsibility ya ịghọtago ọgwụgod na mbe na naijiria bụkọrọ ego niile dị ebe ahụ ti na my own personal account onweghị onye ọ bụ responsibility ya ọ bụrụ na ife ilie na ihe na-eme adịghị mma you come there and crush me and take the money period ife ilie na aume tirade na mana ha emeta ya nwanne grow your mind come there were the person were isi ye gwọọ ụtara gwọọ ụtara ji were erie poteto period and change the system that's all simple onwezi otu ọzọ ifilie na nsogbu tyranny nowe president nwanne biada place were isi nonso gwụọ ji change the system simple as abcd ị na na-akọ nọnsensị nwanne nọnsọ a na-awa aksị ha ị na-akọ nọnsensị the president na-awa kwa mọ ha bikos nwere ihe mere akọ iche ịkụ bụ daman ya ọkwa na oruhuru ego atida ọwụ na gọọmenti adịghị mma you change the gọọmenti otu esi eme ya you don complain gịnị ka na complain o unless ma ị na-eme propaganda to change the government then you use the complaint as a propaganda machine and mee ya ọfụma mee ya dịka movie mee ya ọtọ ụtọ mee ya dị attractive ịghọtago wee nwee ike succeed wepụ the man from power ịdọrịkwa nnọọ na-akọtu ịkọsi ya tu nwanne ndị niile ha kọrọ the president wee tag you one by one eliminate wepụsị ụnụ ịghọtago ọ ga-ewepụsị gị ofu ofu ofu ofu ofu ofu niile ahụ pụsị ya pụọrọ ya n'ụzọ hụ na ụnụ nọchiri ya ụzọ ụnụ eburu ya badlọkụ. <laughs> so ịda na anyị nyụrụ anya ọ nyụọ gị anya nwanụ mọs nyụọrọ ibe ya anya o ịda na ịnyụrụ ya anya ọ nyụọ anya ezi otu ọzọ nwanne ụwa bụ nke onye ije ewere ego bịa na vileji anyị akwụkwọ bred bịa na vileji anyị nye m asa ego were anyị m ị na-ekele m zrit nọ nke nwere anyị bikos nyere m akwụkwọ bred ụwa nke onye n'ezie n'anya so ọgwụgwọ dị na sọmbọdị bịa ngwa ndị gọvanọ kịta na-eme abịa aga na vileji maa location of land kpakọrọ anyị ndị mmadụ nye multinational o ruo echi multinational ga-asịkwa na ha nke ha because most of this land assign treaty with this isi mgbe ndị britico bịara sọ ndị ha ha so onye ọrachi ịgwa gị bụ na dịsite na dị nwanne nweta ego tumoro chi ego a na-ejego na ebe ọbụla sọrọ gị go and look ichi ego a na-echi jegoro a na ebe ọbụla ị chọrọ then na dubai go ijide kaachị ndị dubai gị ị na amerịka ijide kaachị amerịka eresi ịbịa n'ala Igbo ijide kash nwanne eresi gị anyị then why ka ihe na-anwụziri then why are you dying to live if you are living to die ịghọtago tụọwụ na ị chọrọ obodo kedu the benefit of this thing ị chọrọ obodo benefit then ọwụ na ị master the benefit then you begin to make plan towards that place but ọ ga-awụrịrị constructive plan hidden government ị ga-ebugodo ụzọ create godi children with higher mind children with higher mind then you send them to message you die kwa abraham de sendere isaac na jacob message he die they move and complete the assignment so send the assignment ị gaghị emenwe anything send create a new child ifụ na amụrụ Isaac amụ amụrụ ya amụ wee kụziere datin before ojebe dị ọrụ create the child train them to be and you send them message if not the same people that glorify you will be the one kill you if not the same people that glorify you ha nwa ga-egbu gị because they are not programmed ha bịara for their own personal interest and any day ha feel betrayed nke gị aga na enwere ike 90% like gị mana only 2% feel betrayed that 2% will hunt you down not 90% ịghọtago only 2% will hunt you down not 90% because 90% nwere ike ịwụ ndị nkịtị mana 2% isi dị mma ha gwụọ gị ezigbo ịba so the best thing ị ga-eme n'ụwa that's why ndozi ọdịnala ihe anyị na-eme maka ụmụazị anyị nwere ihe anyị ma na nwaanyị ahụ na emesịa the program set the educational system set all these projects anyị nye ya ụmụazị anyị then we die off let them go and ha agaghị hapụ ya because all the program run their system ha agaghị hapụ nwunye that is why ji agwa ụlọ hapụ ndị chọọchị because is a program running in their system kọchakwa ihe na-akọ Jesus is Lord for them. ka ihe na-enyere onwe why did you tell them that Jesus is not Lord ihe anyị na-ekwuru ebe a because we are doing a program ịghọtago so we use the program to you know, justify our our differences ịghọtara because ha na-emekwe mana truly truly kedu onwere ihe gbasara gị enwe ihe gbasara gị enwe ihe gbasara gị na so then leave that mma na-emere onwe eme na-ejere onwe so ụmụnna ọ ga adịkwa ka m ka m mere ihe ọzọ na ihe a na-eme ka nkụ sị m na ọ ga-adịrị ụnụ mma na eke dịrị ụnụ mma na orie dịrị ụnụ mma na afọ dịrị ụnụ mma na nkwọ wepụ na aka na ihe ọjọọ wepụ na aka enwe n'ofe tupu ọ aka mmadụ mụ na-akpọ na na asị mụ kpọrọ onwe na asị adịkwa ha mma e kwuru anya ukwu adịkwa ha mma ọkwa ihe a bụ ihe ji gị ị na-ahapụ ndụ ọ na-ata anyị gị daahụ ọkwa evil is an evil mind a sị na onye aghụghọ nwe onye aghụghọ eli eyi ịghọtago so rapụ ihe ọjọọ ka ihe ọjọọ raa gị ndị be anyị obi jọrọ ha njọ ana m afọ ha na Facebook their behavior nwanne datin wụ e nwere nke m fụrụ dadị o ji anwụrụ n'aka ọ na mmadụ pụta ịpụta vootu ya agbuo ya ndị Fulani na-egbusikwa ndị be ha na vileji o nwebekwa onye m fụrụ o gburu ọ were anwụrụ n'aka bịa na-atịrịtụ na ụmụnne ya awụnda okwu a ka ebele jeje ọma ahịa hmm? nwanne ya pụta ya egbuo ya maka na ọ chọpụta ezigbo otu ya egbuo ya Ka you imagine kedu ihe ndị Igbo nna gịnị na-eme pụta na Facebook public media si na ihu this is my face na nwanne ya pụta ịtụ vootu that day ya egbuo ya Ka you imagine na-asị o nwere ihe nwere sọ ndị ọ na-aghara kedu ụdị ihe bụ ya tụfee agwa bụrụ ọgwụ ọrịa biko na ọ ga-adịkwa na leta